AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị na nnọkọ nke ụbọchị taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka chineke nọnyere gị ka ọ na-edu gị n'ụzọ gị niile ka onye nwe m nye gị nchekwa nke zuru oke dị ka anyị na-aga n'iru n'ileba anya n'ụzọ abụọ nke anyị si na-ahụ chineke nke bụ ịhụ ya n'ụzọ nke chi nke nwere obiọma na chineke nke ihe ọjọọ na-anaghị amasị n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche pọl na-agbalị ime ka nke a doo anyị anya kpatara eji dee isiokwu nke ụbọchị taa nkọwa pọl nye chineke na ụzọ abụọ ndị a ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ ndị rom isi mbụ amaokwu nke iri na asaa na amaokwu nke iri na asatọ ọ bụrụ na anyị gụọ ya nke ọma anyị ga-achọpụta si na akwụkwọ nsọ mere ka ọ pụta ìhè bụ n'ụzọ abụọ ndị a anyị si na-ahụ Chineke akwụkwọ ndị Rom isi mbụ amaokwu nke iri na asaa na-eme ka anyị matasị n'ime akwụkwọ nsọ ka ekpughewuru ezi omume nke Chineke site n'okwukwe rue na okwukwe nke a bụ amaokwu nke iri na asaa amaokwu nke iri na asatọ na-eme ka anyị matasị n'ihi na iwe nke chineke ka ekpugheworo site n'eluigwe imegide asọpụrụ chineke ajọ omume nke ụmụ mmadụ chineke anyị bụ onye ekwesịrị ịkwanyere ugwu n'ihi na obi ebere ya dị ukwuu na-arụ anyị iṅomie ngalaba nke akwụkwọ nsọ nke anyị tụleworo o mere ka matasị na chineke n'ezie n'obi ebere ya ka ekpugheworo ezi omume ya site n'inye ọkpara ya bụ jizọs kraịst ka o were ndụ ya chụọ àjà ịgbapụta mụ na gị na mmehie a na-eme ka anyị mata na onye ọbụla nke ji okwukwe nara ọchụchụ àjà nke jizọs kraịst chụwụrụ na obi ebere nke chineke ga-adị na-arụ onye dị otu a n'otu aka ahụ otu ọchụchụ àjà nke na-ewetara ụfọdụ ndị mmadụ obi ebere na amara nke chineke bụ nke na-ewetara ọtụtụ ndị mmadụ site n'eluigwe n'ihi na ndị mmadụ ajụwo ịnara ọchịchụ àjà dị otu a ndị mmadụ eleghewo ntaramahụhụ niile ọnwụ ihere nke jizọs nwụrụ ndị mmadụ eledawo anya obiọma nke chineke gosiworo anyị ya mere ọ bụrụ na ịbụ otu n'ime ndị na-ajụ ajụjụ o kwesịrị ka chineke wee iwe megide ajụ omume lee anya chineke na ihe ọjọọ anaghị atọ ọ bụ n'ihi na jizọs kraịst enweghị ike ime ka mmehie bụrụ ihe chineke nabatara ọ bụ ya kpatara o ji gabiga ọnwụ ihere n'ihi na iwe nke chineke megide mmehie bụ nke awụsara n'arụ jizọs nke kpatara o ji nwụọ gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ya na-atụgharị uche n'okwu ndị a biko kwee ka o metụ gị n'ahụ echere m ihe ndị a pụrụ ịlụpụtara anyị bụ inwe ndụ ebighị ebi echere m na ọ ga-enye aka ịkpọlata mmụọ anyị anyị amara otu anyị ga-esi wee bie ndụ nke ga-aba n'ihe ka anyị ghara ibi ndụ nke ga-akpali iwe Chineke ebe mụ na gị nọ n'ihi ihe nlụpụta ya na dị ukwuu ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ ndị Rom isi iri na otu amaokwu nke iri abụọ na abụọ ọ sị ya mere lee obiọma n'aka ike nke chineke na-arụ ndị aka ike ya dakwasịrị ma na-arụ gị ka obiọma chineke na-adakwasị ma ọ bụrụ na ị ga-anọgide n'obiọma ya ebe a ga-ebipụkwa gị onwe gị ma ọ bụrụ na ị nọgideghị otu a ya mere ka anyị na-anọgide n'okwukwe n'ịtụkwasị chineke obi n'ige chineke ntị obi ebere ya ga-abụ nke ga-adakwasị anyị ma ọ bụrụ na anyị anọgideghị ya anyị onwe anyị ga-adịkwa ka ndị ahụ ndị na-amaghị ihe chineke na-achọ nye mmadụ na-ehapụ otu ọkpara ya nke ọ mụrụ naanị ya ka o wee nwụọ ọnwụ ihere biko ihe nlụpụta nke iwe chineke na-adị ukwuu ọ na-eweta mbibi ọ na-eweta agaghị n'iru ọ na-eweta ezughị oke ọ na-eweta ọnwụ ma ọ bụrụ na anyị egeghị ntị nna ajụ gị gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa olee otu ị ga-esi kpebie n'iyi gị na ezinụlọ gị ka anyị na-atụgharị uche n'ihe gbasara ngọzi na nkọcha ọ ga-amasị m ma ọ bụrụ na anyị ga-ahụ ya dị ka ohere iji mee ka ụmụ anyị ghọta ihe ndụ bụ ghọta ihe ndụ pụrụ iduba mmadụ na ya uso n'ụzọ isi bie ndụ gị kama anyị ga-ajụwa ajụjụ si chineke o kwesịrị iwesa ajụ omume iwe ihe anyị kwesịrị ime bụ ibido ugbu a rịọ amara nke chineke ọ dị ụzọ anyị si na-ewetara onwe anyị nkọcha anyị achọọ amara nke chineke ka anyị wee bụrụ ndị a tọrọ n'agbụ mee ka ọganiru nke ụmụ anyị dịkwanụ mma na ihe anyị zutere ụmụ anyị bịakwa ha ezute ya ụmụ ụmụ ha bịa ha ezute ya ndị nke ọzọ na-abịanụ ezute ya ọ bụ ya ka a na-asị na a ga-ewere ajọ omume nke ndị bụ nna leta ụmụ ha leta ụmụ ụmụ nke atọ leta nke anọ bụ ndị nke na-akpọ chineke asị egeghị chineke ntị gị onye mụ na ya na-atụgharị uche bee kpọọ chineke asị ọ dịghị ihe iji chineke kpọrọ biko n'ụbọchị taa gbanarị nkọcha bie ndụ nke ga-ewetara gị ngọzi gị na ezinụlọ gị ya gaziere gị ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo awrnigeria at yahoo dot anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-ewebata abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ tupu anyị na-anụ abụ ọma nke ụbọchị taa ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị ka ọ na-agba gị ume ka ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ozi chineke mee unu mma ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa site na onye ọbụla nke na-atụ egwu Jehova chineke ga-agọzi onye ọm anyị na-arịọ ka ịhụ na ya chineke baru n'ụba n'ime ezinụlọ n'aha Jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya mmadụ niile ndị na-ege ntị anyị na-ekele unu ọzọ ka onye nwe anyị gọzie unu n'aha Jizọs anyị chọrọ ịmata ihe okwu niile ndị anyị na-agwa unu na-emere unu ya mere ọ dị anyị mkpa ka unu onwe unu na-akpọtụrụ anyị ka anyị onwe anyị na-ekpekwere gị ekpere onye nwe anyị nara ekele n'ihi ihe ọma ọ na-emere gị na ezinụlọ gị n'ụbọchị nke taa anyị na-aga ikwu okwu ihe gbasara John the Baptist John onye na-eme baptizim isiokwu ya bụ onye nọ n'ụlọ mkpọrọ onye nọ n'ụlọ mkpọrọ isiokwu anyị ga-esi n'akwụkwọ Luk isi atọ amaokwu iri na asatọ rue na amaokwu iri abụọ akwụkwọ Luk isi atọ site na amaokwu iri na asatọ ya mere o ji ọtụtụ ịdụ ọdụ dị iche iche zie ndị juu ozi ọma ma herọd bụ tetrak ebe jọn tụrụ ya mmehie ya n'anya bụ ihe banyere herodias nwunye nwanne ya na ihe banyere ajọ ihe niile herọd mere ọ tụkwasịkwara nke a n'elu ihe niile ọ na mechibidoro jọn n'ụlọ mkpọrọ ka onye nwe anyị gọzie okwu a n'aha jizọs onye ahụ nke nọrọ ụlọ mkpọrọ bụ jọn onye na-eme baptizim maọbụ onye na-awụ mmiri dịka akụkọ a si dị jọn bụ onye nwere nkwuwa okwu jọn bụ onye kwuru okwu nke tụrụ mmadụ niile n'anya n'oge nke ya dịka anyị na-ekwu jọn onye na-awụ mmiri bụ onye baptist bụ nwanne jizọs nne jizọs na nne jọn bụ ụmụnne ma otu ọ dị ebu ụzọ mụọ Jọn onye bidoro iziso ozi banyere alaeze n'igwe nke dị nso ọ bụkwa onye a bụ onye zipụrụ ịga mee ka edozie ala n'ụzọ n'obi ndị mmadụ banyere ọbịbịa nke Jizọs Kraịst dịka okwu Jọn siri dị Jọn tụrụ Herọd mmehie ya n'ihu gịnị ka herọd mere herọd bụ onye nara nwanne ya nwoke nwunye ya n'ike otu ihe mere bụ na nwaanyị ahụ bụ nwanne herọd nwaanyị ahụ bụ nwa nwanne herọd ọ bụkwa nwanne herọd nwoke na-alụkwa nwaanyị ahụ ma herọd hụrụ nwaanyị a n'anya o wee nara nwaanyị ahụ n'aka nwanne ya ma anya o gburu nwanne ya ngwa ngwa o mechara nke a John the Baptist John onye na-awụ mmiri bịarutere nso bịa mee ka Herod mara ihe ọjọọ niile dị iche iche nke ọ na-eme n'obodo ahụ Herod bụ onyeisi ndị Rom nke na-achị achị n'ala ndị Juu ọ bụ ihe ndị a nke Jọn kwuru mere ka Herod jiri were Jọn tinye ya n'ụlọ mkpọrọ n'ime ụlọ mkpọrọ ebe ahụ ọ nọ jizọs bidoro izi ozi ya ndị na-eso ụzọ jọn na-anụ ihe jizọs na-ekwu ọtụtụ mgbe ha na-aga n'ụlọ mkpọrọ ịkasi jọn obi ma gịnị ka ha na-eme ọ bụ ya na ha kwere na jizọs ma ha adịghị eweta ezi nkasi obi nye jọn ọ bụ ya na ha hapụghị jọn n'ụlọ mkpọrọ ebe ahụ nọ ma n'eziokwu ihe ha na-agwa Jọn bụ ihe na-agba anya mmiri bụkwa ihe na-ewute Jọn n'ime ụlọ mkpọrọ ebe ahụ ha na-agwa Jọn na onye nwe anyị bụ Jizọs Kraịst akpọrọla mmadụ niile mmadụ niile na-eso ya ọ na-awụkwa mmiri ọ na-agwọkwa ọrịa dị iche iche ma ha adịghị eme ka obi rue Jọn ala n'ihi na okwu nke ha na-ekwu bụ okwu nke na-eweta obi ilu nye ebe Jọn nọ ndị na-eso ụzọ Jọn bụ ndị ihe ha na-ekwu na-adịghị eweta ọṅụ nye Jọn taa ọtụtụ ndị mmadụ na-anọ anyị nso karịchasịa mgbe anyị nọ n'ihe nramahụ dị iche iche okwu ha na-agwa anyị bụ okwu na-eme ka anya mmiri gbaa anyị nke a bụ ihe ọjọọ nke a bụkwa ihe mwụta gị onwe gị ajụjụ anyị na-ajụ gị bụ okwu gịnị ka ị na-ekwu mgbe nwanne gị nọ n'ihe aramahụ ndụmọdụ nke kwesịrị onye ọbụla bụ onye na-efe Chineke bụ nke a ọ bụrụ na ị maghị ihe ị ga-ekwu ma nwanne gị nọ n'ihe aramahụ biko mechie ọnụ gị ọtụtụ ndị mmadụ na-ekwu ihe nkele kwesịghị ha ikwu n'ihi na nwanne ha nọ n'otu ihe aramahụ ma ọ bụ nke ọzọ ha ekwuo okwu imegide nwanne ha ha ekwuo okwu imegide nwanna ha ha ekwuo okwu imegide obodo ha n'ihi na ihe adịghị agara ndị ahụ nke ọma ọ bụ ihe dị otu a ka ndị na-eso ụzọ Jọn na-eme n'oge ahụ ma ọ bụ ezie na ha na-agakwuru Jọn n'ụlọ mkpọrọ ma ha adịghị eme ka Jọn mata eziokwu bụ ihe nke onye nwe anyị Jizọs Kraịst na-eme n'oge awa ahụ ya mere enyi nke anyị nwere dị mkpa nke ukwuu enyi nke gị onwe gị nwere ọ bụ enyi nke na-eweta ihe mwuli n'ime obi gị ka ọ bụ enyi nke na-akụdata ihe nke ị kwere na ihe nke ị na-eme ọtụtụ ndị mmadụ bụ ndị na-ewedata obi anyị ala mgbe e kwesịrị iwuli obi anyị elu ọtụtụ ndị mmadụ dị bụ ndị na-eweta ihe ịsụ ngọngọ dị iche iche mgbe ha kwesịrị ịbụ ndị ga-enyere anyị aka n'ime ihe nramahụ ahụ dị iche iche ọdụda akala ntị nke akwụkwọ nsọ na-adọ anyị taa bụ ọ bụrụ na ị bụ enyi nke onye ihe nara ahụ biko mee ka onye nwanne gị nwoke ma nwanne gị nwaanyị a ma ọ bụ enyi gị a nwee obi ụtọ adị ka ụmụ Jọn maọbụ ndị na-eso ụzọ Jọn n'ihi na ọ bụ ihe jọrọ njọ nke ukwuu ọ bụkwa ihe na-eme ka obi mmadụ lụọ mmiri ma ọ bụrụ na ị nwere enyi ma enyi ahụ adịghị enyere gị aka na ikwu eziokwu banyere gị Jizọs bụ onye ọma kwee ka nwanne gị nwoke mata onye jizọs bụ karịchasịa mgbe ihe na-esiri ya ike gwa nwanne gị okwu nke ga-ewulite obi ya gwa nwanna gị okwu nke ga-ewulite obi ya gwa onye agbata obi gị okwu nke ga-ewulite obi ya nke ahụ bụ naanị ihe onye na-efe chineke pụrụ ime n'ihi na nke ahụ dị mkpa nke ukwuu ya mere arịrịọ anyị taa bụ kpaa agwa dịka nwa chineke kwuo ihe kwesịrị gị ikwu ka ị wulite obi na okwukwe nke nwanna gị bụ nwanne gị elu onye nwanyị gọzie gị onye nwanyị mere gị amara n'aha jizọs ka anyị nọ n'ekpere ụbọchị niile nke ndụ anyị ka anyị wee nwee obi nke chineke n'ịkwụ ihe ga-enye onye agbata obi anyị obi ụtọ n'ịkwụ ihe ga-eme ka onye agbata obi anyị hụ chineke n'anya mee bata n'ụlọ nsọ nke kraịst imela onye mgbasa ozi Pita Ikonta na ọma nke iwetara anyị n'ụbọchị taa ka anyị wee kwanyere anyị nga mara na okwu nke na-apụta n'ọnụ anyị nwere ike ịbụ ngọzi ma ọ bụ nkọcha nye onye agbata obi anyị anyị na-asị ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị n'ezinụlọ gị ụba n'aha Jizọs amen ezi onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya maọbụ na ị chọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ at dot com awrnigeria at dot com onye ọma na-ege ntị mara na ị nwekwara ike ige ozioma ọma nketa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo arịrị anyị n'ụbọchị taa bụ ka Chineke nyere anyị aka ka anyị wee bụrụ onye ga-ekwu okwu dị nro nke ga-akpọbata ụmụ Chineke na ALA EZE ya n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo